ndewono ndị be anyị ekene m unu daalụnụ taa anyị ga ekwu ụlọ unu okwu ntụfi ụfọdụ na-akpụ ya okwu ntabi ire ya bụ ndị anyị anyị bụ ndị na-akwalite asụsụ na omenala igbo ka oke anyị ghara ifu bikonu ka m na-atụrụ unu okwu ntụfi ma ụfọdụ na-akpụ ya okwu ntabi ile ka m na ụlọ unu ya ihe unu ga-eme bụ unu mara okwu ntabi ile ma ọ bụ okwu ntụfi unu maara etu ọnya ịtọ unu bido debie ụzọ dị one a anyị welie na-akwalitekwa asụsụ anyị na omenala anyị ka oke anyị ghara ifu mmadụ ada nọ na ụlọ ewu amụọ n'ọgbịlị anyị ga na anwụ oke anyị ịfụ na nke anyị efuru na asụsụ anyị efuru afa m bụ Lolo Nneka Ijelense ọ bụ na mba United Kingdom ka m nọ na-ewetala unu ozi ọma anyị na-akụzikwela ụmụaka Igbo na Zoom kwa Satọde na ụka anyị na-epromotu Igbo na fesbuk ya na ebe ọbụla ma n'ife ma na soshal midia ebe niile ya bụ ka anyị niile tụkọ aka ọnụ wee mebie maka a sị na atụkọ aka ọnụ wee nyụọ amịlị ọgbaa gbaa ụfụ ka m bido wee tụbara unu okwu ntabi ile nke mbụ ụkọchukwu okechukwu jere okwuchukwu n'ụlọchukwu dị n'arọchukwu ụkọchukwu okechukwu jere okwuchukwu n'ụlọchukwu dị n'arọchukwu nke abụọ gbagolikwe ka ikwe ọkpọ gbagolikwe ka ikwe ọkpọ gbagolikwe ka ikwe ọkpọ nke atọ ebenebe gbuo n'ukwu ebenebe dị n'ụzọ ebenebe ebenebe egbuo n'ukwu ebenebe dị n'ụzọ ebenebe enwekwara ọtụtụ ndị ọzọ nke iji bụrụ nwa afọ igbo na ọkpụrụ n'ala igbo eji m n'aka na unu ma ọtụtụ e, okwu ntabi ire ya bụ onye pụta ikwuo ịtọ ịmaala ịrapụzia ndị ọzọ ekwukwe nke famaala n'ụzọ dị one anyị na-akwalite asụsụ na omenala anyị ka ọ ghara ịnwụ ọ bụ onye kpọọ ihe ihe agbata obi akpọọ ya ihe onye kpọọ ihe mkpọkọrọ agbata obi akpọọ ya mkpọkọrọ ụmụaka na-etonite etonite nọ na-ene anyị a sịrị na nne ewu na-ata agbala nwa ya a na-eni ya anya n'ọnụ ya bụ kedu ụkpụrụ ị na-atọrọ ndị ị mụrụ na-etonite etonite ị na-agwafa na igbo abụrụ ihe ị na-agwafa ka etufuo ala nna anyị ị na-agwafa nna nna anyị fa bụ ndị mere alụ ị na-agwafa ka ka ekpochapụ agbụrụ anyị ịya asịfa olu unu ekwekwena ka o mee bunye bunye ibu anyị danda ka anyị gbakọọ aka ọnụ wee mee ngwa bido n'ụtụba ọ ya adịla unu na mma ise ka emesịa